Gdzie? O, kome! A to dobie. A my bela Yeah. That's how you do it. ume nwere menitụtọ maka ekwuru na mbụ na onye nje nje na-aga onye isi awa ama ife ịbụrụ nwafọ igbo na-etetara ụra maka na ebe ụmụchukwu n'ụwa ụmụ amụrụ na mma wee ahụ ọkọmbe maka na mbebe a na-egba mbọ ọdụ anyị narụ ije mba akala anyị ji biri n'ụwa ụtụ ụba n'ụba

aka ọ dịkwara bọọbọ ego iguru bụ iji arụ ọgba ka a mụrụ n'udo anyị tụrụ erika Ego gịnị na-enwe obi nwanne ihe ṅụrụ n'elu ụwa bụ mkpọta amamife obodo ọbụla bịara na ya fụ ife adịgo obi maka igbo ọ bụrụ ịgụ akwụkwọ ọ bụrụ ịzụ ahịa obodo kpọrọ nkụ ekpere anyị dị n'ụwa ka ọ bara anyị mmadụ si n'obi eze

agadi nwaanyị sịrị na uche ada atụrụ ya ụjọ na ọkpọrọ na biri nka maka na ife agụ ji eme ile dịkwara na mgba aka ọnụ makwa na agadi nwaanyị ada akarọ nka ego ọ maara agba ịchọta ịma nke bụ eziokwu gakwuru ebedike ndị igbo worldwide ka ọ kọwara gị ọfụma